ndị Rom isi nke iri na atọ ka mkpụrụ obi ọbụla doo onwe ya n'okpuru ndị na-achị isi n'elu ya n'ihi na ọ dịghị onye ọbụla na-achị isi ma ọ bụrụ na Chineke edoghị ya ndị na-achị isi bụkwa ndị Chineke doworo ya mere onye na-edo onwe ya megide onye ahụ na-achị isi ọ na-eguzogide iwu Chineke nyere ma ndị na-eguzogide ga-anata ikpe nye onwe ha n'ihi na ndị isi abụghị ihe egwu n'ebe ezi ọrụ dị kama n'ebe ọrụ ọjọọ dị ma ị chọghị ka ịtụ egwu onye ahụ na-achị isi na-eme ezi ihe ị ga-enwekwa otuto site n'aka ya n'ihi na ọ bụ onye na-ejere Chineke ozi n'ebe ị nọ wetara gị ezi ihe ma ọ bụrụ na ị na-eme ihe ọjọọ tụọ egwu n'ihi na ọ bụghị n'efu ka ọ na-ebu mma agha n'ihi na ọ bụ onye na-ejere Chineke ozi onye ọ bụ iwetara onye na-eme ihe ọjọọ iwe n'ihi ya ọ dị mkpa ido onwe unu n'okpuru ya ọ bụghị naanị n'ihi iwe ahụ kama ọ bụkwa n'ihi akọ na uche n'ihi na ọ bụ n'ihi nke a ka unu na-atụkwa ụtụ n'ihi na ha bụ ndị na-efe Chineke ofufe na-anọgidesi ike n'ọrụ ha ime otu ihe a na-akwụghachinụ mmadụ niile ihe niile unu ji ha n'ụgwọ tụnụ nye onye unu ji ụgwọ ụtụ tụnụ ahịa nye onye unu ji ụgwọ ụtụ ahịa tụanụ egwu onye unu ji ụgwọ egwu sọpụrụnụ onye unu ji ụgwọ nsọpụrụ unu ejila onye ọbụla ụgwọ ọbụla ma ọ bụghị ịhụrịta onwe unu n'anya n'ihi na onye na-ahụ mmadụ ibe ya n'anya edebezuwo iwu n'ihi na okwu a akwala iko egbula mmadụ ezula ori agụ ihe ọjọọ agụla gị ọ bụrụkwa na ihe ọbụla ọzọ dị enyere n'iwu achịkọtara ya n'okwu abụọ ma onye agbata obi gị n'anya ka onwe gị ịhụnanya adịghị alụ ọrụ ọjọọ n'ebe onye agbata obi ya nọ ya mere ịhụnanya bụ idebezi iwu nke kwa ebe unu matara oge a na oge a wee ruwo ugbu a ka unu teta n'ụra n'ihi na ugbu a nzọpụta anyị dị nso karịa mgbe anyị kwere na mbụ chi ejimiwo chi ọbụbọ dịkwa nso ya mere ka anyị yipụ ọrụ niile nke ọchịchịrị maka anyị yikwasị ihe agha nke ìhè ka anyị na-ejegharị dịka o kwesịrị anyị dịka n'ehihie ọ bụghị n'ite egwu na ịrụbiga mmanya ókè ọ bụghị n'ịkwa iko na agwa ịkwa iko ọ bụghị na esemokwu na ekworo kama yikwasịnụ onye nwe anyị jizọs kraịst unu ebukwala ụzọ na-echere arụ ime ihe ọjọọ na-agụ ya